ụmụnne n'ime chineke ekele udo ka njiri bịa n'oge dị ugbu a n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry akala ndị Baptist mishonari Association nke afrịka gbara gburugburu ọ bụkwa site n'ime olugoru dị n'ime ịbara na ọyọ steeti nke naijiria ka olu a si eru unu nso n'oge dị ugbu a ọzọkwa ka ekele ka udo nke chineke nke kachasị udo na-edere ụnụ n'ebe ọ dịkwuo n'ihi jizọs kraịst onye nwaanyị eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji nwee ihe mmụta na ihe tụgharịrị obi na ngọzi nke chineke kwadoro n'ụbọchị nke taa ya site na akwụkwọ ozi nke luku dere akwụkwọ ozi luku isi nke iri na asatọ ga-agụ naanị amaokwu nke mbụ oziọma dịka luku dere isi nke iri na asatọ amaokwu nke mbụ o wee tụrụ ha ilu izi ha na ha agaghị ikpe ekpere mgbe niile ma ha ghara ikwe ka ike gwụ ha ka chineke gozie okwu nke a ka ọ mịa mkpụrụ ya anyị ndụ nke pụrụ iche na nghọta n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ihe anyị ga-eji wee mere isiokwu n'ụbọchị nke taa ga-abụ ike agwụna gị n'ekpere ike agwụna gị n'ekpere ọ bụ na anyị fụ ka ndị mmadụ na-ekpe ekpere anyị ga-amata na o nwere ike ha na-adọrọ anyị ga-amata na onye na-alụ ọlụ nwere ụgwọ ọlụ ekpere bụkwa na ọlụ n'ihi na mgbe ị na alụ ọrụ n'ime ekpere ịlụcha ị ga-eketa oke ị ga-afụ ụgwọ ọrụ gị n'aha jizọs ebe ọ ị nọ na-ekpe ekpere chineke na-aza n'ihi na chineke bụ onye si anyị kpere anyị ga-aza anyị yọọ na anyị ga-ayọta anyị kụkwana aka n'ụzọ na a ga-emepere anyị chineke bụ chineke nke onye obi ebere chineke bụkwanị chineke nke na-ekwe nkwa mezuo nkwa chineke bụkwanị chineke nke kwesịrị ntụkwasị obi kwesịbigo oke ihe nke o kwuru ma nkwa ọbụla nke o kwere ọ na-eweta ya na mmezu n'ihi na ọ bụghị mmadụ onye na-agharịpụnye na-abụ mmalite na-abụ na ọgwụgwụ na-abụ ọgwụgwụ na-abụ onye kwuru okwu ọ bịara mmezu ọ dịghị ihe ọbụla nke gbara mkpa ọbụla nke mmadụ nọ n'ime chineke mazuru mkpa ha n'ime mkpa niile ọ na-eme ka anyị nwee mgbapụta pụrụ iche ọbụna anyị gụọ na ohere ga-adịrị anyị ma gụọ akwụkwọ kọrịntị nke mbụ ndị kọrịntị nke mbụ na isi nke iri malite ego na amaokwu amaokwu nke iri na atọ ị ga-afụ ya na mkpagbu ọbụla ma ihe ọbụla nke dakwasara mmadụ na chineke kwesịrị ntụkwasị obi kwesịrịgo oke na n'ime mkpagbu nke a na ihe ọnwa nke a na chineke ga-emekwa ka onye ahụ nwee ụzọ mgbapụ n'ihi na chineke mazụrụ ihe ọbụla nke na-abịarute mmadụ tutu ya bụ ihe abịa na mmezu ma tutu ya bụ ihe mee ọ dịghị ihe ọbụla nke gbasara gịnị gbara chineke gharị ịnọ n'ụkọ ịnọ na-enweghị ego ị na-ahụju anya ọ dị mkpa ọbụla nke na-eme gị o mezie gị ka obi gị lụọ mmiri a na ewetara gị nkasi obi n'oge dị ugbu a site na akwụkwọ nke chineke site na mmụọ nsọ nke chineke obi alụna gị mmiri adapụkwana n'okwukwe jidesie obi gị aka ike n'ihi na chineke onye malitere ezi ọlụ a n'ime gị ga-alụgide ruo ọgwụ n'aha jizọs jidesi ike na ekpere jidesi ike na okwukwe ị ga-afụ mmeri nke pụrụ iche ọ bụrụ na chineke ezuteghị gị taa chineke ga-ezute gị echi ọ bụrụ na chineke ezute gị echi chineke ga-ezute gị n'izuụka na-abịanị ọ bụrụ na chineke ezute gị n'izuụka na-abịanị chineke ga-ezute gị n'ọnwa na-abịanị o gị n'ọnwa na-abịanị ọ ga-ezute gị tutu arọ nke agwụ ọ bụrụ na gị arọ nke agwụ mara amara na chineke ga-ezụta gị n'arọ nke na-abịa a mgbe ihe a niile ijisi ike na ekpere mgbe ihe ndị a niile na-adị ka ọ gaghị abịa na mmezu achọrọ m egwe ya na chineke kwadoro gị nnukwu nnukwu nnukwu nnukwu nnukwu akụkọ mgbaàmà gịnị ka m kwuru nnukwu akụkọ mgbaàmà n'ihi na ọ bụrụ na chineke chọrọ isiri mmadụ nnukwu ite ka o ji esiri mmadụ chineke siere gị ịma ndị chalia. oge n'enye oke gị n'enye oke ezinụlọ gị nye oke ndị agbata obi gị wee n'enye oke nke ndị dị na mba dị iche iche na mba gbara gị gburugburu Nwere okwukwe wee kwudosie ike ịbụ na-ekpe ekpere kpesie ike adara mba ajụ n'oyi ekwela ka ihe ndị na-ahụ mebie okwukwe gị n'ebe chineke nọ enwekwana obi ịlọ mmiri alachikana azụ n'ihi na mgbe ọ dịrị ha na otu a mgbe ha na-amụtabeghị nwa nwunye di ya bụ penina na-akpagbu ya n'ụzọ abụọ na nwa ụzọ ọgwa ya nke taa ọgwa ya nke echi o mezie ka ha na siri kwuo a ka nwata bịa gotere m ndị ma ọ jere m ozi ma ọ chutere mmiri ọsị iri iburu bịa ọ gị ka eji ayakwa ije eje mụrụ nke gị ka i were ozi ziwere m maazị ha na-edi ihe niile mana akwụkwọ nsọ mere ka anyị mata ha na-atagbughị kama mgbe ọbụla dị n'ụlọ ukwu nke chineke nke dị na shilo ebe ahụ sekpụrụ ikpere n'ala okpere chineke si ya letani origo nwaanyị ihe ndị a wee na-egosi anyị na mgbe ọbụla ha nọ n'ekpe ma ruo mbọsị chineke chetara onwe wee nye samuel akwụkwọ mere ka anyị mata sọsọ naanị otu samuel karịrị ụmụ niile ndị penina mụrụ ọ bụ ezi na chineke nyekwara ana ụmụ ndị ọzọ ndị inyom na ndị ikom dịrịnị ka ọ mụchara samuel mana ị na-ajụzikwa onwe ajụsi kedụzi ụmụ ndị nke penila onwezi ka akwọ nsọ jikwute ha onwe esikọta akwa ha onwezi ka e kwunye banyere ndị a o wee bụrụ na gịnị na onye chineke si merere ọ bụ ezie na nwere ike ọ bụ onye ga-eri n'ikpeazụ mana a na-eme ka anyị ghọta na nkịta nwere ndidi na ọ na-ata akpụkpọ bụ uru nwetago ntachi obi ebe jizọs kụziri anyị ihe n'ụbọchị nke taa n'akwụkwọ nke ebe anyị gụpụtara ọ sị na o ji ilu wee gwa ha okwu na-asị ha na ọ na-adị mma na o kwesịrị na ha ga-ejisi ike n'ekpere ka ha ghara ịda mba ka ike ghara ịgwụ ha n'ihi na ọ matara na enwere ike ikpegide ekpere ruzie mgbe ya jụ esi na ike ya esi na chineke ọ na-azazikwa ekpere esi na chineke ntị uchi gwurie nke nzukọ ekpere nke na-ekpe kemgbe akwatụ mere ka anyị mata n'akwa aịzaya ọ sị n'aka nke chineke adịghị mkpụmkpụ nke eziri anyị ekpere nke inye anyị aka ntị ya adịkwa ha arụ nke eze anyị ekpere n'ihi na gịnị na mmehie akpawa oke n'etiti anyị na chineke ọ mmehie kpara oke n'etiti gị na chineke nke bụzi na ekpere gị ihe aza aza lekene anya chịkọtakene leruo anya mara na ọ bụ njọ gị nọ njọ mere ka ekpere gị bụrụ ihe aza azaghị aza ọ bụ nọ njọ bịakwute chineke kwasara ya njọ gị hapụkwana ndị njọ a niile ka o wee tụkwasị gị ndụ n'elu ndụ ọ gbaghara oyi o eme ka ekpere gị bụrụ ihe azara aza letekere anya ihe gbochiri ekpere gị ọ bụ na i buru ụzọ mee ihe ndị a ị ga-afụ mgbapụta nke pụrụ iche ị ga-afụ ka chineke si aza ekpere n'ihi na onye ọbụla kụrụ aka n'ụzọ chineke na-emepe onye ọbụla kpọkwu chineke chineke na-aza onye ọbụla chọrọ na-achọta chineke kụọ nkwa ndị a niile ọ gaghị abịa na nke ị gara ịbịa na mmezu jizọs wee na-agwa ya o mechara wee kọrọ ha akụkọ banyere otu nwaanyị nọ n'obodo nke na ejekwu onye ọkaikpe si ya na-alụ ọrụ ọgụ na-alụ ihe nke na-eme lee ihe dekọtara ya lụọ ọrụ ọgụ akwụkwọ nsọ mere ka anyị mata na onye ọka a sị na na ya anaghị atụ egwu chineke nke eji asị nke ji elede mmadụ anya ma mgbe nwaanyị a bịakwutere bịagide bịagide bịagide bịagide ọsị na ọ na ya zaa nwaanyị a na nwaanyị a ga-anapụ ya ndị n'ọnụ na nwaanyị a ga-eme ka anyị ka anyị na ha ṅụ doro iko ala owee wee owee sị na anyị ga-alụrụ nwaanyị ọgụ jizọs wee na-akwado wee na-asị nwoke a bụ onye jọrọ njọ na onye anaghị onye amaghị mmadụ na onye anaghị eledo mmadụ anya amaghị chineke na ọ bụrụ na o ji enye nwaanyị a ihe nke ọ na-ayọ maka etu nwaanyị a si abịa mgbe ọbụla ọ bụ na chineke apụghị inye ndị nke ya ndị nke na-akpọkụ ụtụtụ n'ehihie n'abalị ị na-akpọkụ chineke n'etiti n'ehihie n'abalị ọ dịghị ka ọ n'oge azaghị ekpere nwanne m ka m gwa ya ọ ga-aza gị ekpere nwere okwu ekpere and nke ka m gwazie gị kịta tata chineke azawo gị ekpere n'aha jizọs eji m okwukwe wee na-ekwubi okwu wee na ekpetara gị na chineke azago ekpere n'aha jizọs mkpa ọbụla nke ji gịnị ekpere ọbụla nke ekpere na mgbe aza ihe ha bụ mkpa gị na ihe ha na-eme mmụọ gị ka ọ jụrụ oyi chineke azawo ekpere chineke atụgharịgo ọnọdụ chineke ebirigo elu chineke agbanwegogo ọnọdụ n'ụbọchị nta n'aha jizọs were okwukwe kwere kelewe chineke n'oge dị ugbu a n'ihi na ekwere m kwere gị na ọ gị ekpere ị ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ị ga-afụ ngọzi nke kasị ngọzi niile ị ga-afụ ihe akụ mgbaàmà nke pụrụ iche na ndụ gị n'ụbọchị nke taa ị ga-afụ ihe gosiri na ndị nke na-akpọku chineke na chineke adịghị agharịpụ ha ọkwa n'ụbọchị nke taa ọṅụ gị ejikwa oke ihe mkpagbu gị na akwa mkpe gị niile agụgoro gị ọnwụ ị ga-afụ ihe pụrụ iche n'ụbọchị nketa n'abalị nketa n'ụtụtụ echi ị ga-afụ ihe mgbanwe nke pụrụ iche kwete jizọs emewo nke a bido nyewe ya ekele bido kelewe ya ekpere gị chineke azawoo ya a sị m ike agwụna gị na ekpere ịka na ekpe kpesiwe ike ute ọ bụla isi ekpe n'aha jizọs ka mmeri niile dị ọ bụla natabeghị jizọs ka ị na-ege okwu nke a chọọ ka ekpere gị bụrụ ihe a zara aza jizọs kraịst bụ onye na-aza ekpere n'ihi na aha gị ya akpọku iwe nweta ngọzi pụrụ iche iwe nweta ọzọ na ekpere gwerata isi n'ebe ọbụla nọ n'ogode ugbu a si na ịnabatawo jizọs dịka onye nwe gị na nzọpụta mgbe ị na-eme nke ị ga-afụ nzọpụta nke pụrụ iche ị ga-afụ ka chineke si aza ekpere ọbụla karịa ka ị na-atụba anya na mgbe n'ikpeazụ sọ naanị chineke ga-anara ekele n'ebe ọ dị n'aha jizọs chineke anyị kelee gị n'oge dị ugbu a ọbụla dị n'ime ka ụgwọ pụta ihe wee gosi ụwa kwesị ndị nke na-ege ntị na-ebu chineke nke na-aza ekpere ọbụla dịka echi e dị na mbụ etu aka na-adịgide etu aka na-adịgide ruo mgbe ebighị ebi ka ha nche niile nọ n'ebe ọbụla nke ha nọ na-ekpe gị n'oge dị ugbu a zaa ha ekpere n'isi ha n'olu n'otu n'otu n'aha jizọs gosi ha na-ebu chukwu n'ezie gosi ha na-ebu chineke nke na-aza ekpere ka afọ gị ebule ebulere ihe a ga-agọzi agọzi ndị nke nabata jizọs dịka onye nwe ha na onye nzọpụta ha hichapụ afọ ha n'akwụkwọ nke ọnwụ debe afọ ha n'akwụkwọ nke ndụ ibechapụ ha hichapụ afọ ha n'akwụkwọ nke nkọcha na nke abụmọnụ deba afọ ha n'akwụkwọ nke ngọzi na akwụkwọ nke ọganiru taa mgbe n'ikpeazụ ka naanị afọ abụọ ebule na ya agọzi n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị matani na okwu a na-erite nso site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry unu ga-enweta m na akwọ mgbaama na mkparịta ụka site n'igwe okwu 08056719493 maọbụkwa na 081 329 00111 ekele nke udo dịchasịara ụnụ ruo mgbe anyị ga-ahụ ọzọ n'ihi jizọs kraịst bụ onye nwanyị. amen